AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ekelakwa m gị ọzọ n'ụbọchị nke taa na-asị ka ihe gara gị nke ọma ka mara nke onye nwe anyị bara gị ụba anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa gị onye na-ege ntị cheta na echi echi gara aga anyị sị na ọ bụrụ na ihe ị na-eri abụghị nri ndị nke ga na-enye gị vitamins a nke a na-akpọ a ma ọ bụ na b ọ ga-eme ka anya gị na-akọ mmiri mgbe anya gị kọrọ mmiri ọ gaghị enwe ike igbochi nrịrịa ndị ụfọdụ ndị o kwesịrị igbochi ma ọ bụ ndị ọ na-ekwesịghị ibute n'ihi ya gbanụ mbọ ka nri gị bụrụ ndị a ga na-enweta vitamins A na B ka anyị ghara ị na-enwe nsogbu n'anya anyị ọ dị nrịrị ọzọ n'ezie anyị kwesịrị ịkpọ aha nrịrị a bụ nke na-eme ka ndị mmadụ bụrụ ndị na-anaghị ahụ ụzọ mgbe ha ruru iri afọ isii na ise ndị bekee na-akpọ nrịrị ahụ makula degeneration na-azụ azụ anya anyị ebe ahụ a na-achịkọta ihe niile nke anya hụrụ na-eme ka ụbụrụ wee nwee ike rụọ ọrụ dịka o kwesịrị ịrụ dịka anya anyị na-ezighị ozi a na-akpọ retina n'ezie ihe a na-egbu ya ọ na-eme ka ọ ghara ịdị ike dịka o si kwesị ịdị ike gịnị na-akpatakwana ya ọ bụrụ na ị na-ele anya na ihe anya gị na-anataghị mgbe ụfọdụ ọ na-akpata nrịrị a ihe anyị na-achọ ka amata bụ na atụtụ m nwere ike ịma ugbu a bụ mgbe ụfọdụ anyị gbaba ihe a na-eji enyo onyonyo n'ụlọ anyị a na-akpọ telivishọn onye ọbụla gị were anya bawa ebe ahụ ihe ahụ anyị na-ele ma ọ bụ ọkụ ahụ nke na-esi ebe ahụ achapụta nke na-eme ka anyị na-ahụ ihe ndị a n'ezie abụghị ihe kwesịrị anyị nọ nso iwere anya anyị banye ebe ahụ nke ka nke ụmụaka na-eche na ọ bụ na aga anọrọ n'ihu telivishọn ị ga ahụta ihe na-emenụ ile anya ndị na-arụ ọrụ na ndị na-arụ ọrụ bekee maọbụ ndị na-aga ọrụ ọfisi a na-eme ka e were otu ihe maọbụ ihe ọzọ nke nwere ike igbochi mkpụrụ anya ha ile anya n'ọkụ ahụ dị ka o si na-apụta were kpuchie ya ha na-akpọ ya skrin ọ bụ ikpochi mkpụrụ anya gị ebe ahụ ị na-eji ahụ ụzọ ka ọ ghara ịhụ ihe ọkụ nke dịkarịsịrị ya ike nke ga-eme ka o bibie ọ dị enyi m nwoke mụ na ya na-akparị ụka mgbe gara aga ka m ghara isi enyi m nwoke onye a bụ onye mụ na ya na-alụ ka ọlụ onye na-eji aka ha kpatụ igwe ndị a na-eji arụ ọrụ mee ka ha wee gaa nke ọma ma wepụta ozi nke anyị na-eweta mụ na ya na-akparị ụka ebe ọ bụ na ọ bụ ebe ahụ ka ọ gụrụ n'ụlọ akwụkwọ ya eme ka m mara na ihe anyị na-akwụnye n'elu anyị na-eji ahụ ụzọ a na-akpọ eletrik na ọ bụrụ ebe a na-eme ihe dị ka o si kwesị anyị ekwesịdịghị na-eji anya anyị ele n'ọkụ ahụ ọ na-ewepụta otu ahụ n'ihi na ekwesịrị iwere ihe chechitu ọkụ ahụ ka ọ ghara ị na-aga n'anya anyị dị ka esi mepụta ya ihe ndị a bụ ihe anyị kwesịrị iji kpọọ mkpa ime ka anya anyị ghara ịbụ ihe ga na-acha ma ọ bụ na-ele anya ebe na okwesịghị ile anya ma ọ bụ na-anata ụdị ihe nke na okwesịghị ịnata ekelakwara m Chineke n'ihi na ọ maara ihe o mere mgbe ọbụla anya gakwara ebe ahụ na okwesịghị ịnata gị ịhụ na anya ga-eji aka ya mechiere onwe ya ihe ọzọkwa nke na-akpata ihe a bụ ụmụ ihe ndị na-agagharịsị n'ahụ anyị ma ọ bụ mgbe mmadụ gbalitewere na nka ọ dị ọtụtụ ihe ndị ahụ ya na-ewepụtacha na-akpọ fri radicals na-eme ka ihe ndị a ma ọ bụ nsogbu ndị a bụrụ nke anyị ga na-enwe n'anya anyị nke ka nke onye ọbụla nke na-aṅụ anwụrụ ọkụ ọ bụrụ na ị na-aṅụ anwụrụ ọkụ ọ bụkwara na anwụrụ ọkụ nke pụtara apụta site n'ụzọ dị aṅaa maọbụ ị na-agafe ebe a na-akpọ ihe ọkụ anwụrụ ọkụ ndị ahụ ekwesịghị ịcha gị n'anya ọ na-eweta mbibi nye mkpụrụ anya anyị ebe ọ bụkwa na ihe na-eme maọbụ ihe na-eji nwayọọ eme n'ime ndụ anyị ọ naghị ekwe anyị matasị na mbibi na-abịa nso nke ọzọkwa bụrụ ihe ọbụla nke ga-eme ka anyị ghara inweta ụmụ ihe ndị anyị na-enweta n'ahụ anyị a na-akpọ antioxidant ya anyị ekwuola ya mbụ sị na ọ bụrụ na ị na-eri nri iji na-enweta ihe ndị a bụ ihe ndị a na-enweta site n'akwụkwọ nri ọ ga-eme ka oksijin a ị na-ekuru mgbe ụfọdụ na-abụ ihe na-adịkarị ike ile anya n'ime ime ahụ na Chineke tinyere ihe ndị dị ka ajị n'ime imi gị ihe eji tinye ya bụ ka ọ ghara ịbụ ihe ọ bụla batara gị n'imi ya baa gị n'ime ahụ n'ihi na o kwesịrị inye gị nsogbu n'ihi ya ekwesịrị inwe ihe ga na-egbochi ihe ndị a ibibi ụmụ ihe ndị ahụ ndị na-eme ka anya anyị dị ike n'ime ahụ anyị bụ ihe a na-akpọ antioxidants na-eme ka ị mara na ihe oriri anyị dị mkpa ihe ndị anyị rụtụrụ aka bụ ihe ndị ga-eme ka ị ghara inwe nrịrịa nke ga-eme ka akụkụ anya gị nke na-anọ n'azụ mkpụrụ anya ga na-akpọ retina ghara ibibi nwee ike na-alụ ihe o kwesịrị ịrụ jisie ike nweta ihe ndị a n'akwụkwọ nri nke a na-akpọ kabeji ọ dị ya ebe ọ dị ukwuu kabeji adịkwanụ oke ọnụ iwere narị naira ị ga-azụta kabeji nke ga-ezuru gị na ezinụlọ gị unu ga-ata ugboro ole na ole ọ dị mgbe mmadụ na-anọ ọ na-enwe ike ịhụ ụzọ nke ọma a na-akpọ visual acuity ihe ndị a na-akpatara anyị ọrịa ha na-akpọ cataract anyị ekwuola ya mbụ sị na cataract na-abịa sọsa gị n'anya na-achọ ikpuchi ebe isi na-ahụ ụzọ mgbe ụfọdụ ọ na-eweta nsogbu nke karịrị nke ahụ ọ na-eme ka ihe tụọ anyị ma n'isi ihe kwanụ na-akpata cataract bụ mgbe ihe anyị na-akpọ retina bụ ihe anọ na-azụ anya anyị na eme ka anyị na-ahụ ihe a na-achịkọta ihe dum nke anyị kwesịrị ịhụ mara ihe ọ bụ mgbe ọ bụla ọ bịara na mbibi anyị ga-abụ ndị na-aga na-ahụ ụzọ nke ọma e nwere nke a na-akpọ glaucoma dịka m kwuru mmadụ nọkata ọ gaa na-ahụ ụzọ nke ọma anya gị gaa na-ahụ inyo inyo gịnị na-akpata ihe ndị a ọ bụ na ụmụ ihe ndị a optic nerve a ma retina ihe ndị a dị anyị n'anya a na-arụ ọrụ nke ọma lee anya biko gị onye na-ege ntị o nwere nke a na-akpọ night blindnes gịnị kpatara ebe ị gara n'ehihie ịgawa ya na anya asụ mgbe chi jirila ma ọ bụ mgbe o ji nkeji ole na ole gafee elekere anya asaa ma ọ bụ ruo elekere anya asatọ mgbe ahụ ihe na-adịkwaghị nke ọma ọ bụdụrori na ọnwa na-acha gịnị kpatara ebe ị gara n'ehihie hụcha ụzọ ị maara na gata dị ebe a gịnị kpatara ịgawa mgbe ụfọdụ gị danye n'ime gata mgbe chi ji werela ị na ahụ ụzọ nke ọma ihe a ka a na-akpọ night blindness ọ na-abịa n'abalị mgbe ọbụla bụla chijiri gị hụ na ahụ gị dịka o si dị agbanwee na ị gaghị enwekwa ike hụ ụzọ dịka isi kwesị ịhụ ihe ndị a niile bụ ihe eji na-adọ anyị aka na ntị ka anyị kpachapụ anya ụmụaka anyị ekwesịghị ịdaba na nsogbu anyị dabara n'ime ha ọ bụ ihe na-eri m uri n'obi ụmụaka na-agbalite ha na-ezutekwa ihe ndị anyị na-ezute ọ bụrụ na anyị tụgharịa na-eme ihe ụfọdụ otu aka anyị ruru na-eme ka ihe ndị anyị na-agabiga ka ụmụ anyị ghara ịgabiga ya ndụ ụmụaka ga-agbara anyị mfe gbakwara ha n'onwe ha mfe biko gị onye na-ege ntị echi ka anyị bidokwa ebe anyị kwụsịrị ya dịrị gị na mma ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at com ma ọ awrnigeria at gmail dot com mara na nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị na ọnụ mgbe anyị ga-ewetara gị abụọ ma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi Sam okebe ka anyị kelee ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ịhụnanya ya baro n'ụba n'aha Jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ụmụnne m ndị na-ege anyị ntị anyị abịakwa ọzọ n'oge awa a ịmalitekwa okwu anyị dịka anyị si na-ekwu ya aha ma ịrụtụkwa aka na ihe anyị na-atụle uche mbụ maka ọbịbịa abụọ nke Jizọs isi ihe anyị ga-anụkwara mbụ ụdị Jizọs ga-esi abịa ụdị Jizọs ga-esi abịa na ya bụ isiokwu anyị na oge awa nke a tutu anyị ekpe ekpere m m na-achọ ka ị were na-atụgharị uche n'akwụkwọ ndị kọlọshia n'isi nke atọ na amaokwu nke anọ akwụkwọ kọlọshia isi atọ na amaokwu nke anọ si mgbe ọ bụla a ga-eme ka Kraịst anyị pụta ìhè onye bụ ndụ anyị mgbe ahụ ka a ga-emekwa ka unu onwe unu tụọ ya pụta ihe na ebube ka anyị mechie anya kpere onye nwaanyị onye nwaanyị anyị abịakwa ọzọ n'oge awa nke a na-arịọ ike na amara gị dịka isi na-anọnyere anyị ka ị nọnyekwara ọbụna mụ onwe m na ndị na-ege anyị ntị ka okwu gị nwekwa ike baa n'ime anyị ka ọ baa n'ime anyị ka anyị were ebihe ndụ ruo nzọpụta n'aha Jizọs bụ onye nwaanyị asị m na ihe anyị ga na-atụlekwu uche mbụ ụdịdị jizọs ga-eso abịa n'ebe anyị gụrụ ihe ọgụgụ anyị bụ na akwụkwọ kọlọshi isi atọ na amaokwu nke anọ sị na jizọs ga-apụta ìhè ọ bụrụ na ọ pụta na anya onwe anyị ga-ahụkwa ya n'ike na ebube ya o nwekwara ọtụtụ ebe aha dị iche iche na akwụkwọ nsọ na-agba àmà na jizọs ga-apụta na ụdị mmadụ ọbụla ga-ahụ ọ bụrụ na ị soro m gaa n'akwụkwọ jọn nke mbụ n'isi abụọ na amaokwu iri abụọ na asatọ ga gụọkwa n'akwụkwọ pita nke mbụ isi mbụ na amaokwu nke asaa ịgụọkwa n'akwụkwọ timoti nke abụọ isi anọ na amaokwu nke mbụ ga-egụọkwa n'akwụkwọ pita nke mbụ isi anọ na amaokwu nke anọ ị ghaghị ịgụkwa na akwụkwọ Jọn nke mbụ na isi atọ na okwu nke abụọ gụghachikwa na akwụkwọ Timoti nke mbụ isi isi na okwu nke iri na anọ tinyere Matiu isi iri abụọ na anọ na okwu nke iri atọ e gịnị bụ m ị na-akpọ ọtụtụ ebe a ọ bụ na onye na-achọ ịmụta ihe n'akwụkwọ nsọ ga-enwe ọtụtụ ebe ha dị iche iche ọ ga-agụ tutu ya na-asị otu a ka ihe ndị ya dị maka na ọtụtụ mmadụ na-ezisi na jizọs abịala n'ime mmụọ na-aga ahụ ya anya nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-ege m ugbu a ị ga-amụta ihe n'ọtụtụ ebe a mkpọrọ mara na jizọs ga-abịa n'anụ arụ n'ihi na nke ọ bịara abịa ọ bịara n'anụ arụ ahụkwara ya ya na ndị mmadụ nọ rikọ ihe ya na ndị mmadụ nọ kwuo okwu ya na ndị mmadụ nọ mee ihe dị iche iche ziri ezi tutu ya alawa nke ọ na abịa ka ọ gaghị eghe ha abịa ọ gaghị abụ na nzuzo ọ ga-abịakwa n'ụdị nke ọ bịara na nke mbụ na ya mere na ịgụọ n'akwụkwọ ndị ozi n'isi mbụ na amaokwu nke itoolu ruo na nke iri na otu ka jizọs na ndị na-eso ụzọ nkwụ na-akparịta ụka na-eje na ha amaghị na oge ụla ya eruola ka ha na-ele anya o jiri nwayọọ nwayọọ na-arịgo arịgo n'elu ka ọ rịgochara gosipụ ha na igwe ojii ya nara ya ka ha guzo n'ebe ahụ na-ele anya dịka onye nna ha ukwu na ala ha hụrụ onye nti uwe ọcha bụ mmụọ ozi nsị ha ndị ikom nke ganili gịnị mere unu ji nọ n'ebe a na-ele anya jizọs nke a onye na-ele anya ya ka a na-apụrụ n'ebe unu nọ rigo n'eluigwe dịka unu ka ọ na-anọ n'eluigwe otu a ka unu ga-ahụkwa ya ọzọ ka ọ ga-abịa emen nke a na-agba anyị obi agwa emesi obi anyị ike ịhụ na anyị onwe anyị ga-ahụ jizọs anyị anya ọ gaghị ehe ehe abịa ọ gaghị abịa na nzuzo dịka ọtụtụ mmadụ nna asị na ọ ga-abịa na nzuzo ọtụtụ mmadụ na-ezi ozuzo ụgha ka a na-akpọ skrit rapchọ gịnị bụkwana skrit rapchọ ntozu oke nke nzuzo ọ dịghị ihe dị ka ya ntozu oke anyị ga-abụ n'ihi mmadụ ga-ahụ gị n'itozuru oke ma gị onwe ga-amakwa n'itozuru oke ịla n'eluigwe jizọs ga-abịa n'ihwe jizọs ga-abịa asị dịka amụma si egbu na eluigwe site n'ọwụwa anyanwụ ruo n'ọdịda ya na otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị na anya niile ga-ahụ ya ọbụna ndị mara ya ube ga-ahụkwa ya mmadụ niile ma ndị nwụrụ anwụ ma ndị ndụ ga-ahụ ya o nweghị anụ ahụ ọbụla bụ mmadụ na-aga ahụ jizọs kraịst anya mgbe ọ ga-abịa n'ihi ọbịbịa ya ga-abụ na nzuzo ọ ga-ebu ihe ga-epụta ihe n'ihi na ekwesị na onwe ya ga-ama jijiji ịhụ onye nwe anyị ma ọ na-ewute m taa na ọtụtụ ndị ụkọchukwu na ọtụtụ ndị okpukperechi na ọtụtụ ndị mmadụ mbụkọ akwụkwọ so otu ha mbụ na-ezi ozizi ụgha si na jizọs na-agaghị ahụ ya anya ụfọdụ anụ akwa onwe ha emuse nke ọ bịara abịa ụkwụ ọlara ya azụ ihe ndị okwu efu ekwesị na na-etinye mmadụ n'ọnụ nwanne m onye na-ege m ntị nwa nke chineke onye nwere nchekwube ịla n'ala eze onye nwaanyị chineke anyị ga-abịa bụ jizọs kraịst a ga-apụta ìhè na mbara eluigwe anya niile ga-ahụkwa ya ndị mere ihe ọma ga-ahụ ya ọ bụkwa na ndị mere ihe ọjọọ ma ihe dị iche mbụ na o nwere agba abụọ ọ bụrụ na anyị amụrụ ihe anyị ga-amụtakwa ebe a ma ndị mere ihe ọjọọ mgbe ha ga-ahụ jizọs na ndị mere ihe ọma mgbe ha ga-ahụ jizọs n'ihi na akwa ọsọ dịrị anyị anya na ha abụọ agaghị ahụ ya anya otu mgbe ọ gwara na ha abụọ ahụ ya anya otu mgbe na akwụkwọ nsọ gwara anyị sị na ndị ozi ome ga-asị ee lee chineke anyị ka nke a mbụ anyị elewe anya ya ọ bịara ịzọpụta anyị ebe ndị ajọ ome ga-asị ha onye pụrụ iguzo n'iru nwa nke mmadụ ha ga-agba ọsọ si ugwu zegide m osimiri rie m ma ihe ndị a niile ga-anọ n'egbe ọsọ nke ha gịnị butere nke a bụ na jizọs ga-apụta ìhè ebe mmadụ niile ga-ahụ ya anụmanụ ga-ahụ ya osisi ga-ahụ ya eluigwe ga-ahụ ya ụwa ga-ahụ ya ọ gaghị eghe eghe abịa ọ bụrụ na ọ dị chọọchị nke ị na-aga maọbụ okpukperechi maọbụ osisi nke ị na-ezisi na jizọs agaghị apụtara n'ahụ taa ka ị na-anụ olu m ugbu a kwụsị ụdị ozizi ya ka ihe nwee ike deba aha ya n'otu ndị ga-ahụ jizọs anya mgbe ọ ga-abịa n'ihi ọ bụrụ na ị nọkwa arụmarụ ụka na jizọs agaghị apụtara anụ arụ ọ ga-aghọrọ gị ihe nkiri ma ị gaghị enwe nketa oke na ya gịnị bụ ihe nkiri naanị na ị ga-anọ ọha anya na-ele jizọs n'ihi na ị kweghị na ị ga-ahụ ya beta ọ bụrụ na ị nwee nchekwube kwenye na ị ga-ahụ ya ị ga-eru jizọs nso ọ ga-amakụ gị ị ga-eso n'ụlọ otu ndị ga-asị lee chineke anyị ka nke mbụ anyị elewe anya ya ọ bịala ịzọpụta anyị ọ bụ ihe ihe isiokwu a si dị mkpa n'ihi ọtụtụ ndị enwela mgbagwoju anya taa n'ihi ozuzo aha nke na-aganụ si na jizọs aga ahụ ya anya achọrọ m ịgwa gị sị na jizọs na a ga-ahụ ya anya nke ọ bịara nke a hụrụ ya anya ya na ndị mmadụ n'ụla ndị mmadụ bitere ya aka o bitekwa ndị mmadụ aka o kulu ụmụnta ebe ọ sị kwenụ ka ụmụnta bịakwute m unu egbochila ha ọ nọọ ha anya gwa ha ọ nọọ na nzuzo gwa ha ọ nọọ na mmụọ gwa ha ọ bụ na ọ ghọrọ anụ ahụ nke mbụ mmadụ jizọs ga-abịa n'ike n'oke ebube ga-ata site n'eluigwe ya rụsụ ndị mmụọ ozi ya gwere olu iti mkpu nke ndị mmụọ ozi na opi nke chineke fuo opi ọ bụ na ndị nwụrụ anwụ ga-anụ olu ya ndị ndụ ndụ ga-anụkwa olu ya jizọs anyị ga-abịa n'ike na ebube anyị ga-ahụ ya anya bụ ndị ezi omume ọ na-ezi anyị n'ebe asị na jizọs ga-apụta ìhè na mbara nke eluigwe ebe anya niile ga-ahụ ya ụwa niile ga-ahụkwa ya ụwa ga-eme mkpatụ ekwesụ na onwe ya ga-amakwa jijiji n'ihi na ọ hụla onye nka ya n'ihi na onye nwaanyị emeriwe n'ihi na mgbe jizọs si n'ọnwụ bilie ọ sị na-ewere ike niile nke ndị n'eluigwe na nke ndị n'ụwa nye m ya sị n'ihi nke a gaanụ memba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ m m ga-anọnyere unu ruo ọgwụgwụ ihe niile lee na anyị ka ị na-ekwu okwu nke asị na onye a na anyị si anyị ga ga-abịa achọ ọzọ na anya niile ga-ahụkwa ya ka ị na-ege m ntị nwanne m nwoke nwanne m nwaanyị nwee ube asụ na ọdị na mgbe ọbụla ịbụ ịnwụrụ obi abụọ na jizọs agaghị abịa taa na m agwa ka ị obi obisi ike na onye nwa jizọs kraịst ga-abịa na anya niile ga-ahụkwa ya na anyị ga-ekiri otito ya ndị niile mere ihe ọma ga-eso ebe ha na nketa nke eze ebe a Onye ga-anọ nna afọ abụọ na ọga iri ọnwa agaghị adị onye nwe anyị gọzie ka ị na-ege mtụ ntị n'aha Jizọs amen ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo akụwa na-ajụ jizọs dị mma na-achọghị ya ọtụtụ hapụrụ ya ụfọdụ na-achọ ya ma na-ebube ga-abịa oge ahụ na-abịa ngwa ee ọbịbịa ya na e so. ọbịbịa e onye nwe ga-abịa n'ike n'ebube dị ukwuu dị ya ga ọṅụ dị na-elehe anya ya ee ụbọchị ọbịbịa ya na-eso ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ezi enyi m na-ege ntị na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo